ndị kwụrụ ụgwọ ihe omume a bụ ndị otu na ndị enyi Joyce Meyer Ministries oyiri kraịst abụghị okpukpere juru oyi achọrọ m ka ị gee ntị na nke a ahụrụ m na nke a dị mma okwu a bụ gaba nọ n'ebe dị otu puku na narị ise na iri anọ na abụọ n'ime akwụkwọ nsọ o nwere ebe iri isii na anọ a ga agbakwasa ụkwụ ya mere mgbe obi gị si gị nọrọ n'akwa ndina ụbọchị ahụ niile nọrọ n'oche ụbọchị ahụ niile mgbe ahụ bụ mgbe ị nwere ike isi echeghị m nke a bụ ihe chineke chọrọ ka m mee echere m aga m ebuli wee gaa mere mmadụ ihe gaa hichaa akwa ma ịma n'ezie nwere mgbe anyị ga-akwado ịnọ n'oche ruo ụbọchị ahụ niile a na-eme nke a na mgbe na mgbe mana ọ bụrụ na ị ga-eme ya mee ya na obere agụụ na ịnụ ọkụ n'obi adịla ka gị sị anọ m n'oche a ana m akpọrị ndụ na ya wu toonu chineke ọ dị mma ị na-aghọta ihe m na-ekwu onweghi ihe nwụrụ anwụ na-eto chineke okpukpere nwụrụ anwụ anakwaghị eto chineke ọtụtụ n'ime ndị ekpere m ikpe ma kọchakwa m bụ ndị dị ka ndị farisi ndị okpukpere na-enweghị ihe ha nọ na-eme ọ na-atụ n'anya ọtụtụ mmadụ ndị na-enweghị ihe ha na-eme na-eji achọpụta ebe onye mege si na-emeteghị ya akwa nsọ kụziri anyị na rom isi iri na abụ amaokwu nke iri n'otu otu na anyị ga-ejupụta na ọnụnụ ọkụ na imesi ihe ike na n'ọkụ enwere m ike ịgwa gị na ọ dị ka chineke hụrụ ọkụ n'anya otu ọ dị akwụkwọ nsọ si na chineke anyị bụ ọkụ na-ere ere hibru isi iri na abụ amaokwu nke iri abụọ na itoolu ọ bịakwutere mosis site n'ọhịa na-agba ọkụ ọ bụghị na mmiri dọrọ adọrọ jụrụ oyi o sokwara ndị Izrel site ogidi ọkụ n'abalị a na-achụ àjà site n'ịgba ya ọkụ n'ụbọchị pentikọst mmụọ nsọ dakwasịrị ha dịka ire ọkụ nọrọ n'elu isi ndị mmadụ jeremaya si na okwu ya dị ka ọkụ nke etinye n'ime ọkpụkpụ m ndị tesalonia nke abụọ a ga-ekpupe ya site n'eluigwe na ọkụ nke na-ere ere na mkpughe ekwuru na o nwere anya ọkụ ma nke a masịrị m agbara m iri itoolu na asaa amaokwu nke atọ ọkụ na-ebutere ya ụzọ na-agba ndị iro ya niile ya mere nke a bụ ihe m na-ekwu ọ bụrụ na anyị nwere ọkụ anyị na-ekwe nso agaghị na-enwecha nsogbu bịanụ nke a dị mma ọ bụrụ na anyị nwetụkwuru ọkụ anyị na onye iro agaghị na-enwe nsogbu ama m na ụfọdụ n'ime unu na-echesị oh, apskp olee mgbe ozi a ga-akwụsịkwanụ ma bel enwere m nsogbu echere m unu ga-enyere m aka na ya ma ịma otu n'ime akụkọ ndị na-amasị m n'ime akwụkwọ nsọ ọ na-amasị m ịkọ ya mana ọ na-eweta obere iwe mana aga m akọ ya ọzọ na Jọn isi ise nwoke na-adịghị aga ije edobere n'akụkụ mmiri ruo afọ iri atọ na asatọ afọ iri atọ na asatọ ka o doruru ebe ahụ na-eche <laughs> ka mmụọ ozi bịa fete bịa tinye mkpụrụ aka ya na mmiri ahụ gbagharịa ya otu ugboro n'afọ naanị otu ugboro n'afọ onye bụ ụzọ banye na mmiri ahụ enweta ihe ịrịba ama ya <laughs> ma jizọs abịa fete hụ nwoke ahụ ya wee sị ya gbalịa ịma anya ya ka ọ ghọta ma akwụkwọ nsọ amplifai asị ruo ole mgbe ka ị nọ n'ọnọdụ a o nwere ike aga m agwa gị otu ihe ahụ n'ụbọchị taa ruo ole mgbe ka ị nọrọ na n'otu ọnọdụ gị ruo ole mgbe ka e dewere gị n'otu ebe ruo ole mgbe ka ị ruru uju nye ihe ị nke ị na-agaghị enweta ọzọ ma nke ahụ apụtaghị na onweghị ihe dị ọhụụ ruo ole mgbe ka ị ga-eru uju maka ihe ndị nne na nna gị na-enyeghị gị akwụkwọ nke ị na-agụghị ohere nke ị na-enwetaghị ruo ole mgbe ka ị ga-enwe anya ụfụ ndị niile ndị nwere ihe ị chọrọ o nwere ike ịnweghị ya n'ihi na ị chọghị ime ihe ha mere wee nweta ya ana m agbalị ịdị mma ruo ole mgbe ka ị nọrọ na n'ọnọdụ ahụ afọ iri atọ na asatọ ma nke a bụ ihe o kwuru nwa okorobịa ị ga-agụ ya na Jọn isi ama okwu nke mbụ na asatọ ọ sị ọ dị mma mgbe ọ bụla m na-agbalị ka m banye na mmiri a mmadụ ebu m ụzọ banye ma enweghị m onye ọbụla nke a masịrị m enweghị m onye ọbụla na-etinye m na mmiri ahụ ị ghọtara nke a ịma ihe jizọs gwara ya ma o nwere akara iti mkpu nke etinyere n'azụ ya n'akwụkwọ nsọ amplifai ama m na nke ahụ pụtara na ebuliri ya elu jizọs asị ya bilie ma mgbe ụfọdụ nke a bụ ndụmọdụ dị mma nke mmadụ ga-enye gị n'etiti mgbe ị nọ na-eru uju onwe gị abalị itolu. o chineke ị ga-enyere m aka ị ga-enyere m aka ma okwu chineke abịakwute ya sị bulie amen ma n'ezie mgbe anyị na-ekwu banyere imesi ihe ike na ịnwe ịnụ ọkụ n'obi anyị anaghị ekwu maka mkpali nkịtị ime ihe naanị na mkpali nwere ike itinye gị na nsogbu buru ibu o nwere ihe eji ehicha ihe edere ahụ ya sị onye bụ ụzọ kwa aka n'ụlọ nke mbụ nọ n'ụzọ ma nwa agbọghọbịa bịa za n'ụzọ ezigbo ogologo nwa agbọghọbịa ma tupu ya ekwu okwu ọbụla n'ike onye na-ere ihe agụpere ụzọ bata mepee nnukwu akpa ojii ukwu wee wụsa nshi nnama niile n'ala ebe ahụ nwaanyị ọ bụrụ na m ehichaghị nke a jiri ihe a dị mma dị ike wee hichaa ya aga m eri ya nwa agbọghọ ahụ ị ga-achọ mmanụ siti mma m maka i were rie ya ma nwoke ahụ na-ere ihe asị ya gịnị mere nwaanyị ya asị ya n'ihi na enweghị ọkụ eletrik n'ụlọ a <laughs> ya mere lee mgbe ụfọdụ ọ bụ mkpali nwere ike itinye gị na nsogbu nke a bụ ihe m ji agwa ndị mmadụ mgbe ụfọdụ si kwee ka mkpali kwụsị gị wee kpebie nke a bụ ndụmọdụ m ga-ajụ onwe m mgbe ọbụla mgbe ụfọdụ mgbe ụfọdụ ọwụ mgbe niile mgbe ụfọdụ mana ana m agwa gị enwerube m izu abụọ dịcha nsọ n'ime ndụ m kamgbe izu abụọ mana chineke ka dịkwa mma ekele dịrị chineke n'ihi ebere ya ugbu a kọlọs isi atọ amaokwu nke iri abụọ na atọ iri abụọ na anọ anyị ga-amụta ọtụtụ ihe ebe a mgbe bulie gawa gị buliri gawa ị kwesịrị ibuli ma nwetaghachi ya nke a abụghị ozi gbaragharị taa ana m asị gị kpalie onwe gị n'ime mmụọ nsọ echezina mgbe mmadụ ga-abịa bịa mere gị ya wulite onwe gị kpalie onwe gị ihe ọbụla nwere ike ọrụ gị ihe ọbụla nwere ike ịbụ ọrụ gị ọ bụrụ na ị nọ n'ọnọdụ nke ihicha ebe mposi ihe ọbụla nke bụ ọrụ gị na-arụ ya site n'obi gị niile ọ bụghị n'isi ike gbalịa hụ na ị gaghị ịma pọl si akpara m onwe m aka mana ndị oyiri kraịst ụfọdụ na-eche na ọ si eji m ahụ m rụọ ọrụ na ya rụsie ya ike site n'obi m dị ka ihe nke e mere na chineke ọ bụghị mmadụ otu n'ime ihe ndị na-akpali m bụ n'ihi na ana m edobe n'ihu m mgbe niile na ana m eme ihe m na-eme nye chineke nke a bụ ọkpụkpọ oku nke dị na ndụ m mana achọrọ m iguzo n'ụbọchị ikpeazụ ahụ mana ị lụrụ nke ọma ezi onye ọrụ nke kwesịrị ntụkwasị obi achọrọ m ka m kwuo ụbọchị ahụ sị arụchara m ọrụ niile nke ị nyere m ịrụ achọrọ m ịbụ onye rụzuru ọrụ ya na ndụ ọ bụghị dị ka onye bidoro dị ka ọkụ ya bịa pụzie n'ụzọ ghọzie ibubere ntụ ka m jụ na mmadụ ole nwere ebe ọkụ ebe ọkụ na-aka mma mgbe o jupụtara n'ọkpụrụkpụ ọkụ o nweghị ihe na-atọ ụtọ na ibubere ntụ jụrụ oyi ihe ọ bụla ị na-eme na-arụsi ya ike site n'obi gị ka anyị lee anya n'amaokwu nke iri abụọ na anọ na-ama n'odido anya niile na ọ bụ site n'aka Chineke ọ bụghị n'aka mmadụ ka ị ga-enweta ihe nnweta nke bụ ezi ụgwọ ọlụ gị onye nke ị na-agara ozi bụ onye nwe anyị Kraịst onye mgbapụta anyị nke a bụ otu n'ime ebe ndị m chere anyị na-abanye na nsogbu anyị anaghị ahụ ihe ndị a mgbe ọbụla anyị hụrụ ya anyị ga-enweta ya mgbe m na-aga ọrụ m rụsi ọrụ ike wee nweta ụdị nlebara anya nke onye isi m ma enwetaghị m ya ugbu a mmụọ m ada mba ọnụnụ ọkụ n'obi m apụọ mana ọ bụ n'ihi na ihe m ji eme ya ezighị ezi ihe ọ bụla nke anyị na-eme na ndụ a anyị kwesịrị imere ya Chineke ọ bụrụ na ị na-azụ ụmụ zụọrọ ya Chineke ọ bụrụ na ị nọ n'ọlụlụ di na nwunye nke siri ike gị chọọ ịnọgide ebe ahụ na-emere ya Chineke gị si Chineke ana m emere gị nke a ka m gwa ihe anyị ga-akwụsị ị na-eme ihe ka ndị mmadụ na-ahụta anyị anyị ga-akwụsị ị na-eme ihe ka anyị nata ụgwọ ọlụ n'ụwa anyị ga-abanye n'ebe nke ime ihe ịnata ụgwọ ọlụ nke Chineke na-akwadoro anyị mana anyị agaghị enweta ya ruo mgbe anyị biwere ndụ anyị nye ya ọ bụghị ibiri ndị mmadụ ndụ amen ihe niile ị na-eme ma mgbe ị na-eyi akwa n'ụtụtụ gị si chineke achọrọ m ịnọchite anya gị nke ọma n'ụbọchị taa mụta otu esi aga n'iru gị na chineke na-akparị ụka nke a bụ ihe mmekọrịta chiri anya pụtara ihe niile banyere gị na-agbasa chineke o nweghị ihe ọ bụla nke ị na-apụghị ịgwa ya ọ chọrọ ịnụ ihe niile nke ị na-eche ị nwere ike inwe ụdị mmekọrịta gị na ya kwụsị ị na-ele ndị mmadụ anya inye gị ihe naanị chineke pụrụ inye gị anyị kụzitụrụ nke a n'abalị gara aga elezila mmadụ ọ bụla anya ime gị ka ị nwee obi ụtọ ma ọ bụ ị na-ele mmadụ anya ka o mee gị ka ị na-enwe ọṅụ n'ime onwe gị naanị chineke pụrụ ime nke ahụ mara onye ị bụ n'ime kraịst mgbe ahụ ị ga-eguzogidenwu ọjụjụ niile nke ụwa a na-ajụ gị ị nụrụ ihe m na-ekwu mgbe ị mara onye ị bụ n'ime kraịst ị ga-emeri nyocha na ajọ ihere nke na-akụ gị ngwọrọ n'ihi na ozugbo ị matara onye ị bụ n'ime kraịst ị gaghị na-elechado anya na ihe ndị ọzọ na-eche banyere gị leba anya n'ọnọdụ gị n'eluigwe karịa ọnọdụ gị nke ị nọ n'ụwa achọrọ m ka a mara m nke ọma ebe ahụ ma ihe ọzọ m na-achọ ịgwa gị na-agaghachi azụ na ihe nke anyị hụrụ na ebe David na ebe o kwuru gịnị ka iji eruda n'ala mkpụrụ obi m tụkwasị olileanya gị n'ebe Chineke nọ na-ele Chineke anya ime ihe nke a bụ ihe m nọ na-ekwu okwu ya ọtụtụ mgbe kamgbe ọnwa abụọ malite ile anya ihe eji ebube ime site na nzube akwụkwọ nsọ si ka anyị nwee olileanya n'ebe chineke nọ ka anyị na-ele chineke anya anyị na-abanye na nsogbu mgbe anyị na-elegide mmadụ anya n'ezie atụrụ m anya na ị ga-eme nke ma ọ bụ na elere m gị anya ime nke ọzọ n'ezie elere m gị anya ime karịa otu ị mere n'ezie elere m gị anya ịgbanwe anyị kwesịrị itinye olileanya anyị n'ebe chineke nọ na anyị kwesịrị ikpe ekpere karịa echere m na anyị eme n'ọtụtụ ihe n'aka anyị anyị na-eche ruo mgbe anyị mechara ihe niile anyị bịa kpee ekpere ka anyị bụrụ ndị na-ekpe ekpere ozugbo kpuchite ihe niile n'ime ekpere na-ekpe ekpere mgbe niile ebe ọbụla na-ekpuchite ihe niile na ekpere ụdị ekpere ọbụla n'ihi ka m gwago otu ihe otu otu ahịrị ntakwu ekpere nye chineke nwere ike inweta ihe karịrị n'obere oge anyị nwere ike inweta karịa ihe anyị gbarala mbọ ya na ndụ anyị niile chineke na-aza ekpere ọ na-aza ọtụtụ mgbe ọ na-aza ekpere awa ya anaghị ahụ ya abụ m isi iri abụọ na asaa okwu nke iri na atọ ruo iri na anọ ahụrụ m nke a n'anya ana m ekwukwe mgbe ọbụla olileanya juru na ya ka anyị lee ha anya abụ ọma iri abụọ na asaa okwu nke iri na atọ ruo na iri na anọ olee otu gịnị ọ gaara adịrị m enwere m ike ịhụ ya dịka gịnị gịnị olee otu olee otu ka ọ gaara adịrị m ọ bụ na ekweteghị m na aga m ahụ ịdị mma chineke n'ala ndị dị ndụ onye ọ bụla, kwuo ihe dị mma ga-eme n'ime ndụ m ihe ọma ga-emere m ma ihe ọma ga-esikwe n'aka m were bịa ọ bụghị naanị imere m ọ bụ imere m na isikwa n'aka m bịa E kwuru m n'ụtụtụ a sị na ana m ele anya ozi ọma taa ana m ele anya ịgafe ebe ahụ ma nwee nzukọ dị mma ana m eche ihu ruo mgbe m bịaruru ebe a mara otu ihe ga-adị ka a pụtara ee n'ụzọ ziri ezi anyị ga-achọ ịnọ ka ịhụ ihe ọ ga-apụta ma ịma ile anya ihe na-enweghị ihe ọ bụ nwe ihe ọ na-ewetara gị ọ ka mma na m na-ele anya ihe karịrị akarị nweta ọkara ya karịa na m na-ele anya obere ihe na-enweghị nke m nwetara gịnị ka ị na-ele anya ya ị nwere nchekwube dị ike n'ime ndụ gị akụziri m nke a n'oge ekpere anyị n'ụlọ ọrụ m wee nweta ozi n'ụbọchị echi ya na otu nwaanyị si nwanne nke a na-arụpụta ọrụ o nwere otu nwa nwoke nke na-enye ya nsogbu mgbe niile nwa ka na-eto eto ha abụọ na-enwekarị nsogbu ya si o ruola na ma anaghị achọzide ịlụ ụlọ ya si mgbe ọ nọ na-anya ụgbọala ya na-ala n'abalị ahụ obi na-ada ya mba ya ekpebie itinye ozi ọma ahụ n'ọrụ ya wee laruo si ana m ele anya nwa m nwoke ka ọ kpaa ezi agwa n'abalị a ana m ele anya ihe ndị dị mma ya wee si ya wee banye n'ụlọ n'abalị a nọtụ ebe ahụ nwa mgbe nwa ya nwoke wee bịa sị ya mama achọrọ m ka ị mara na ahụrụ m gị n'anya ugbu a enweghị m ike ịgwa gị n'eziokwu na ị ga-enweta ọsịsa ozugbo ahụ ị mere ya mana ị nwere ike inyere onwe gị aka ma ọ bụrụ na ị na-ele anya ihe na-adịghị mma ma ị gaghị enyere onwe gị aka ọ bụrụ na enweghị ihe ị na-ele anya ya mana ị nwere ike inyere onwe gị aka ọ bụrụ na e nwere ohere ọ bụla ji nyere onwe anyị aka gịnị mere anyị agaghị eme ya ị nwere ike inyere onwe gị aka ụbọchị niile nke a abụghị ihe a na-eme otu mgbe n'ihi na ị nọ n'ọgbakọ a mgbe m na-akụzi ya nke a bụ ihe ị ga na-eme kwa ụbọchị na-eme ya dị ka agwa gị isi ụtụtụ ọ bụla ana m atụ anya ihe dị mma ime na ndụ m taa ana m atụ anya ihe ndị dị mma nye ụmụ m ana m atụ anya ihe ndị dị mma nye ndị enyi m nye di m ana m atụ anya na ihe dị mma ga-esi n'aka m apụta ana m atụ anya ozi dị mma mana <laughs> ma aka m nwekwere ndị nọ ọdụ na-eme ịma ma o nweghị ihe ọzọ lee anyị kwesịrị ị na-enwe obi ụtọ anyị kwesịrị ị na-enwe mkpali ndị ụfọdụ nwere ike isi nke a mara m ahụ n'ụlọ nzukọ nke a mara gị ahụ obere mkpatụ agaghị achụpụ chineke o nweghị ihe dị njọ n'ịnọ jụụ mana anyị kwesịrị inwe mkpali n'ezie ọ dị m ka sị m mewe otu ahụ ị naghị aghọta ozi ọma a niile mgbaa ka m gwa otu ihe ọ bụrụ na o nweghị ihe ị chetara m kwuru taa cheta nke a mmetụta gị na-eso mkpebi gị ị nụrụ ihe m na-ekwu mmetụta gị na-eso mkpebi gị ị naghị ahụ otu ihe si emetụta gị ma na-enwe mkpebi ị na-ekpebi n'ihi na ọ bụ gị nwee mmetụta gị ị na-ekpebi ihe ị ga-eme ma mmetụta gị nwere ike soro ma ọ bụ na o soghị mana aga m eme ya ma ọ na-emetụta m ime ya ma ọwa ọ naghị ọ dị mma amaghị m ma otu ihe m na-ekwu si dị mkpa n'ụdị ọnya nke ọtụtụ mmadụ mara n'ime ya n'ezie ọ dị m ka sị na m na-enwe obi ụtọ dịka gị agwara m unu n'ụtụtụ a mgbe m tetara eji m akụkụ na-aga ije ruo nkeji ise mana ọ bụrụ na ị chọrọ ịma nke bụ eziokwu enwere m akwara na-adọ m adọ mgbe m na-azọpụ ụkwụ mgbe m na-arịgote ebe ọ na-egbu mgbu e. n'ezie abịaghị m si ka m nọruo n'ụlọ nke a abụghị nhọrọ ma ọ bụ nọrọ adụ ụbọchị a niile na-eme agawala m ụkwụ gị chọọ gị soro m ma ọ bụ gị nọrọ n'ụlọ agawala m ee ịmanụ nke abụghị ụdị mmadụ mbụ ma m onwe m kwa ọ bụghịkwa ụdị mmadụ mbụ ịma ebiri m ndụ na ebere nke onwe n'obi ịda mba ana m anụkarị n'otu ụdị olulu o nwere onye nọ ebe a nụrụ maka ịnyịnya adanyere n'olulu o ọ dị m enwere ọtụtụ ihe a ga-ekwu ọzọ n'ezie achọrọ m ka m kọọ ya <laughs> ịnyịnya onye ala ubi danyere n'olulu onye ala ubi eleba anya ebe ahụ si na o siri ike ịkpọpụta ya ebe ahụ o meela agadi eche m aga m ahapụ ya n'ime ebe ahụ ya kpọọ ndị mmadụ ka ha nyere ya aka lie ịnyịnya ahụ ha bido ikpogide ịnyịnya ahụ aja onye ọbụla na-ekwosa ịnyịnya ahụ ihe ị dịla ka ịnyịnya ahụ onye ọbụla na-ekwosa gị ihe atụmatụ ha dịka atụmatụ ekwensu bụ ili ịnyịnya ahụ ịnyịnya ahụ akwụrụ baa akwa n'obi ntiwa na mbido otu ọbụla o ji ebe <laughs> anaghị m eme ka ezigbo ịnyịnya taa n'ezie o tiri mkpu ọjọọ ma mgbe o titiri mkpu wee hụ na nke a anaghị enyere ya aka bịanụ nke a bụ ozi onye ọbụla na-awụsa m aja <laughs> nke ahụ agaghị akwụsị ha <laughs> ya bịa nwee atụmatụ ọzọ ha ekwughị ya aja n'ahụ ya akụchapụ ya ya wee guzoro n'elu ya ha kwụsị ehi ya aja n'elu ahụ ya akụchapụ ya guzorokwa n'elu ya ha wụsakwa ya ọzọ ya awụchapụ ya guzorokwa n'elu ya otu a ka o si mezie si n'olulu ahụ pụta ọ dị mma gị si nwanne bulie m gaba ebuliele gaba maka ibulie nwetaghachi ya gị si ngwanụ gịnị ka m nwere ike ile anya ya ọ bụrụ na gị na ndị ị chọrọ ka ha gbanwee nọ na mmekọrịta na-atụ anya na ọ ga-eme ihe kachasị emebi ihe ihe kachasị njọ nke ị ga-eme na mmekọrịta bụ ile mmadụ anya ma chee o nweghị mgbe ị ga-agbanwe enwetara m gị ọkwa ya na-atụ anya ọtụtụ ohere na-atụ anya mmepe ụzọ na-atụ anya iru ọma na-atụ anya mbuli elu na-atụ anya ịnụ olu Chineke na-atụ anya ka mmụọ nsọ na-edu gị ị tụfuola ịnụ ọkụ n'obi gị na obi ụtọ gị mana otu ụzọ nke ị ga-esi ewuli ya bụ site n'iji inye ekele akpọrọ ihe ka anyị na-eme ihe ọ bụla nke anyị na-eme wee nye ya ma na-atụ anya ihe ndị dị ukwuu ime na ndụ anyị ndị kwụrụ ụgwọ ihe ndị a bụ ndị otu na ndị enyi Joyce Meyer Ministries